igbo bi igbo ndewonu anyị nọ na Sacred Heart Catholic Church Ojota Ogudu Road ebe a na-eme harvest and thanksgiving n'ụbọchị taa nke ndị igbo maka na-enwe harvest dị iche iche nke ndị igbo nke ụbọchị taa wu ka a gaa n'ubi weta ihe dị mma ga-eji enye chineke na otito cheta na aha mbụ chinwe ebili ka anyị baa n'ime ka ihe ndị igbo ji bi inye onyinye anyị ka nọkwa na isi mbido tv ee ehm, mụnwa bụ sokwa na otu onye na ụlọ ụka afọ mụnwa bụ Chief eh, Adolphus Adokoye I'm from eh, Umuofo ọkịja in ala local government ọ dị mma chief chief kedu ihe na-akpọtụ n'ụbọchị taa ahụ n'ebe niile ọṅụ na ihe dị egwu na-eme n'ụbọchị ebe a taa Kedu na-eme ị na-anya ịfụ na ihe dị iche dị n'ụlọ ụka anyị n'ụbọchị taata. ụbọchị taa bụ ụbọchị nke South East eh, Harvest and Bazaar ọ ya bụ anyị na-eme n'ụbọchị taata Igbo kwenu kwezuronu aha mbụ bụ Maazị Emmanuel Buchi Agụ tata ka ndị ndị Igbo ga na-akpọ South Eastern Nigeria tata ka ha na-eme emume ikere chukwu maka ihe onyinye nke e nyere anyị na ndị asụsụ oyibo na-akpọ ya harvest that is ịkọ ihe ubi chukwu gọzie gị gị bịakwasịkwa chukwu ime na ndewo ka unu ga-ebe ntị ọfụma ka onye ọbụla ga-ekwe ntị gị lụta afa gị ga na iso na ndị ya eme ya enweta ihe nrite nke a na-akpọ akara itunye ugwu n'ụbọchị taa ezu ụka bụ otu olu ka anyị na-ekwukwe ịmara na aha gị so na ndị a ga-akpọpụta ugbu a bụ akwa n'obi na o nwere ndị onyonyo n'ebe a sị ka ha wepụta ihe ihe anyị na-eme n'ụbọchị taa na onyonyo nke ha nke na-akpọ ndị isi mbido telivishọn ndị isi mbido telivishọn wara ihe onyonyo ebe a wee na-enyokọ anyị ọ ga-abụ ụtụtụ echi anyị wee na ihe onyonyo ebe anyị nọ na isi mbido tv ndị ewero ndị isi mbido telivishọn Ọkụ mere onye mbọ mmiri akpọ igwe iji chetere ya na oburukwe n'uche na ọ ya eso erita ihe nrita nke akara uko. ugo n'ụbọchị taa bụ mmadụ dịka chief mrs antonia ugbokwe mama ọka anyị chetakwara gị na gị n'ụbọchị taa anyị na-echetakwara mmadụ dịka mrs angela okonkwo na osokwa na-echetakwara ezi nna anyị na nwanne anyị na ọyị anyị who Mrs. Chinwe Ebili n'osokwa osokwa oso a na-echetakwara mmadụ dịka Maazị John Eze na oso erite ihe nrite taa na-echetakwara mmadụ dịka Maazị Mazimus Ugokwe na ọya na-erite ihe nrite ahụ na-echetakwa maazị oke daniel nwawulu na oso na-erite ihe nrite a oso anyị na-echetakwara maazị victor eze na ọ ga iso erite nnọnye dị ha biko ọ bụkwa barista chidi uzigwe maazị humble smith osokwa n'ihe nrite a Mazi Gerald Abo osokwa n'ihe nrite Chizoba Igweagwụ osokwa n'ihe nrite anyị si ebe ọbụla ị nọ ị na-akwado ndị na Ezinna Ezinna anyị bụ Maazị Tony Njuwa osokwa na ihe nrite Konaka, na kona, bóyá irọ́ ni mọ́ ọ́. ọmọ ńlá ọgbà ọ̀ṣà ra bàtà lójẹ́ ya wèrè wáyọ̀ ní èdè ya wèrè wáyọ̀ ní èdè ya wọ́n yẹ dùrù kù. anyị enweghị ọgụ chi ejiele ka anyị nwee ike pụọ ebe a ngwa ngwa ọjị ihe ọjị niile ewu ọjị jikọrọ igbo oche anị ọjị jikọrọ igbo ọ bụrụ ezigbote enyi ndị igbo n'izu na ebe ụlọ ndị igbo na-eme ememe ọjị a na-ahapụ ịnọ na ya ya ka o si dị obi jupụtara anyị n'aṅụrị ebe ndị Igbo nọ awosi gere ntị sọnde gara aga agwara gị na ndị na-agba ọba na-agba mmiri n'ụbọchị taa anyị agbala ọbara gbaa mmiri n'agha Jizọs Igbo kọrọ na onwe nna aka kọrọ na onwe nna aka lọfụ ife kọrọ na onwe nna aka ihe mere na chọọchị koemeto na mbụ mere n'eziokwu n'eziokwu nwere anya m lepụga ihe bịratụdraịba taa ọ na-amasị m na anyị emeele mmadụ mee mmadụ nwee gịnị mmadụ ile ihe nwekwe n'ịgwa ndị Igbo gbasara ụbọchị taa ndị na-ele gị n'ụbọchị taa ee ihe m nwere ịgwa ndị Igbo onye ọbụla na-ene ya bụ na omenala anyị amaka in ada ama ama anyị na-enegide anya n'ụbọchị nke taata ine ma anyị ga-afụ na obi dị m mma na adị m enwere m ohere ịnọ n'ụbọchị taata wee soro na mmemme igbo harvest enwe na onye igbo ọbụla ma nwoke ma nwaanyị jide ka unu ji maka omenala anyị agaghị anwụ anyị nọ n'ala Lagos mana omenala anyị ahapụbeghị anyị ihe ngagwa ndị igbo bụ na igbo bụ dịka echi n'ihi na echi adịghị agwụ agwụ Eh, ebe ọbụla ha nọ ha na-emesi ihe ike n'ihi na ha bụ ụmụ isrel nke a hụrụ anya ka ọ na-eme n'iru ha kwụrụ n'azụ na-eme n'azụ ha kwụrụ n'etiti Chukwu so ha aga ha mesiwo ihe ike ihe m nwere ịgwa ndị Igbo bụ Igbo bụ mba pụrụ iche Igbo bụ mba bụ mba ebe ọbụla ndị Igbo nọ ihe ọma na-adị ya ọ bụ ya mere okwu akwụkwọ nsọ jiri si ndị ahụ nwere akọ na uche si n'obodo eh, obodo ebe anwụ na-esi awara ya n'obodo East tọwụ ndị Igbo a na-asị ndị Igbo ka ha jide nke ha ji onye ọbụla a na-eme nke dị mma ya mesi ike ya tụrụ ụjọ na ma ebe anyị bi wuo ala ndị ndị Eko anyị ga-anọ ebe nọsa bisa mụọ ma nwerekwe anyị abịala na njedebe n'ụbọchị taa na harvest anyị ga na Sacred Heart Catholic Church Ojota Ogudu Road anyị si eweta unu na isi mbido TV na-ekiri na anyị n'oge niile aha m ka Chinwe Ebili ndewonu